Onye buru chi ya ụzọ, ọ gbagbuo onwe ya n'ọsọ. Onye buru chi ya ụzọ, ọ gbagbuo onwe ya n'ọsọ. He who walks ahead of God will get tired racing.